ee ụmụchukwu ụtụtụ ọma ee tata isiokwu m ịkọwapụta nrọ nke tata bụ mmadụ ịrọ nrọ ibe ọ fụrụ akwa na nrọ ibe mmadụ fụrụ akwa na nrọ unu ma a na-amata na akwụkwọ nsọ si n'akwụkwọ Ezaya chapter 10 verse 27 that site n'ike n'otite mmanụ that every yoke shall be broken and the ibu which is burden that onye anwa bụ on his shoulder shall be destroyed lifted and destroyed anyị ebupụ ya site n'ike n'otite mmanụ kedu ife wu yoke yoke wụ ife dị ndụ dị n'anya na-akpa for example mmadụ ji bifo mmadụ eweta ihe kekọta kpọkwuo mmadụ afa kechie mmadụ ọdụ mmadụ ji ọgọ mmadụ na arụchi o nwere ife wuyi o nwere ife onye anyị ji kwu okwu kpọkwuo onye ahụ ọtụtụ ndị na-eji ọjị osi ike ọtụtụ ndị na-eji nzu na-eji mmanya ọtụtụ ndị na-eji eji anị ma mgbọrọgwụ ọtụtụ ndị na-eji ihe dị ndụ wa anụ ọbara ife nwe ọbara ọtụtụ ndị na-ejikwa akwa ubi okwu n'isi mmadụ tupu ekwuchicha ya kpọkwunye tinyezi akwụ ihe ọbụla ha chọrọ ime kechiwezie ya keka onye ahụ aka na ọkpa were ataminate biznes onye ahụ efanwa wee ifegbu yok ife dị ndụ dị n'ime ya dị na abịa na akwa akwa ife dị ndụ dị na akwa wụdị yok ya anyị onye nwa na fọm nwa onye nwa na fọm nwa ọkụkọ ha na-amụ onye na fọm nwa widat yok nwa ma fọm so ịkụwa e akwa wepụta ekpokoro ya ife ya afụ ife dịka mmiri na-ana anọ afta dat efuzie yelo ten wuda yok ọya wụ ndụ dị akwa ahụ deni mana ịrọta ya na nrọ kedu ka isi rọta ya na nrọ kedu ka isi afụ ya ị na-eri akwa too much ị na-azụ ọkụkọ mana ọ na ị eri akwa tumu ere azụ ọkụkọ ka ị bịa na nrọ na-aga ewee fota ebe mepe ukwu osisi dịka ukwu osisi arụnshi ọnọ ibe ite aja ọnọ efere eji tie gwakọta ihe tie ma nzụ ma ihe ndị ọzọ ọna iwe efu ụzọ mana ife ahụ ịfụrụ ịdị shọn ya dịka ihe omenala ihe arụrụ arụ istrọgụlụ tinye aka welite akwa nwa obi ụkwụ oshi ụmụ kụwaa ya ọ gị na mmadụ na-azọ ya ịzọta akwa mpịawa ya ife anwa ịfụrụ ịpịawara onweghị ka irilizie na agbụ akwa anwa ịfụrụ na arụ akwa wụ ife siri ike ọ ya wụ kpatara ndị native doctor na-eji ya arụ ọrụ ha na-eji ya arụcha ọnụ siri ike ụfọdụ ji enwecha arụ ụfọdụ ji eme ọtụ ife ụfọdụ ji ekwu okwu ụfọdụ na-akọwa akwa ụfọdụ na-ekpo ya na mmiri ụfọdụ na-edobe ya na arụ nshi ụfọdụ ji atụcha ahụ ha so na akwa awụghị ihe siri ike maka onwe ndụ dị n'ime akwa so a were akwụbi ụkwụ kasị spe n'ime mmadụ were atọgba ọnụ kwa arụnshi ọ tinye na mmiri ọ tinye onwe many things o nweta do with somebody's life ọ kwụchi okwu tinye ya n'ime ite tinye na bọtụ ọ tinye na something ka echie ọgo bondage akwa anyị fụrụ na nrọ na-egosi da yoku dị n'ime ahụ that is na-egosita na o nwere ihe arụ that ihe dị ndụ ibe kwubiri okwu n'ime ndụgụ onwe ibe tinyere ndụgụ otie biznes gị karịa gị na nrụ otu eji afụ akwụkwọ agwa enwe ike gwere na-akọwachapụta if that is na ụdịnala na ebe ekechiri e ekechi unu mana onwe ya dịka shield dị na-akọwa akwa onwe ihe eji kpuchie akwa chineke ji kpuchie akwa akwa dị na den e pụta fụ ya n'ugwu ojii iwe e zọkọta ya zọpụta ya kụwaa ya cheke onwe gị mgbe ị e kụwara tụwara ife ahụ bụ bondage ịtọwa onwe gị abụ dị yoke broken maka ịkụwa ihe ya dapụta n'ime ya yoke na omepe ha na ọfụ eluigwe ọmafọmụzi child iriliz onwe gị n'ọta irilizigo onwe gị either your business onwe ike ọmakwụkwọ onwe gị riliziri onwe ike ọ bụrụ onye ọzọ ka irilizi maka chukwu ji mmadụ anwụ ọrụ inwe ike wụrụ pastọ ọ anything mana ihe ahụ ịpịawara pịawara wụ bondage ka iliriziri ụnyaahụ ọ mmadụ ka aka asịrị spe ọ mmadụ ka akpọnyere tinye n'ime akwa ahụ ife anyị na-afụta akwa nwee ike wụ ọgwụ ekereke ife anyị na-afụta akwa nwee ike wụ arụ nshi ife anyị na-afụta akwa nwee ike wụ ite but na nrọ inwe ike fụta ya n'ụdị akwa mana ịkụwa ya ịpịawagore ịpụtatizi irilizugo sọnwon onwe gị na-agbụ eke eke the yoke of ife your light your life everything about you abrightwa but ọ bụrụ na ị fụrụ akwa na arọ igboro ya n'aka akwa dị fresh na agba mma dị white ị na-agba ọsọ aịda na iji mmadụ na-achụpụ akwa nsi n'aka gị daa ka apụna na gburu gbawashia hmm. ya dịrị akwa ịnọ ịmana ndị Igbo na-asị eke oye afọ ọ ọka nsi azụ ahịa ị mara dat na ahịa nke gị dat is ihe gbasatara your business your future ife ahụ power yo potential ife ahụ ịgụ ife iji ife anwa bụ ndụ ọ bụrụ na akwụkwọ na akwụkwọ ị mara na problem adịgo akwa na-represent power strength ị mara na dati na ọchị ya gị n'aka aka kwụchapụ ụra na akwa ndị fresh dị mma dị nit nke awụrụ nke iji eweta n'ọta jọs kpote ya ada n'ụzọ kpote ya jọs onwe ndị na-enwe nke ya afụnarụ ịma maka isi kpote akwa akwa na-amadị ọcha gị n'aka fụwakwa akwa echighị echi bịa rie imebi a lot of things a na-agụ gị ike gị a gị pawa gị ebe agbawa that is business gị ataminate gị and ha afụ gị gị ike gị ife anwa n'ime gị na-akpa ife anwa iji wụrụ odogwu ife anwa iji na-eje enyopịa gị ya that is the yoke they break it the strength and the power mana na ndị mmadụ achọpụtago your that is that is achọpụtago your spiritual side they are monitor you and they are break it and they, want to know if ankago bụ be akpa ike or a very bad sign a very bad sign ị na-aga n'ụzọ mmadụ ịfụ akwa ịbịa ka ikpere mmadụ kpuru akwa mgbe nanaghị akwa n'ike gba ọzọ is a very bad, sign ife ọjọọ because akwa ahụ onye mkpunara ife onye a narago who your power your strength ịwụ ọcha from dat day ịfụrụ that kind of dream ihe ya na-eme na aga ihu your spiritual charge mmụọ egwu na-arụ onwezikwa ihe ya na-eme agbamafọ is a bad thing ịrọrọ nrọ igwe fụ akwa that is adịghị smooth fịkọchachara ọnụ ma na akwa ndụ ọfịkọcha ife na akpụkpọ na-emeta ọnụ dị na ife na aka you are afọ a na-afọstrate your life ị ma na o nwere somebody na-eme apụta n'anyanwụ akpọ gị oku na-afọstrate ya onye na-abịa n'anyanwụ na-akpọ gị oku na-afọstrate o ife onye na-akọ na-agọ n'isi gị na-apụta n'anyanwụ na-ekwubi okwu n'isi gị o nwere ike ọ n'ime abalị ka ọ na-ekwu ya mana nwefe mmadụ na-ekwu n'isi mana ọ na-apụta ife na-ekwu ya na-asị na ọma mma onye na ịnọ na veri veri esiri esi ị na-afụcha na-ekpekere anụ ahụ ya ihe dị n'ime ya ị na-afụta na ikpekere ya ka ebe ị na-aga chọọchị kedu ife ị na-eme mara datị na ebe ahụ ị nọ ụzọ adịghị ya onwekwa ife katara ka isi ba nweta fefọ ị na-eme biznes ife a na-agachi you are just suffering for nothing you can that is ife anyị na-eme nwere you gabe inside the deep of that egg o nwere ife iyi that is ekpere gị nwere ife ọ na-eme your problem ọ na-aga ya n'elu elu elu elu come out from that place ya ịchọ ebe ihe nweta solution ama m ka isi afụ akwa nke gị ama m ka akwa nke gị then akwa ụgwọ ehili ịma na ọ na-enye protein n'arụ ị wetara akwa n'arụ fụcha ya ụfọdụ na-asị iri nri ha n'arụ dị njọ mana ụmụ gị ọhụrụ ọgwụ ọ bụrụ na ị wetara akwa n'arụ fụchicha ya rie ya akwa white ị dịghị erikarị akwa n'ebe gị oyiri azụ ọkọ irie ya na nrọ patikụla ọhụrụ ị na-aga n'ụzọ fụcha ya rie ya ife ọma ka ọhụụ Here have life. Here have healing. Here have another opportunity. If our another new life have come, all healing is very great thing. All healing call. When you eat it, eat it that is the only way on the ọgwụgwọ nsọ kọọ ife a wee nakwarago your power your strength everything ndị iro napụrụ you have take it back check yourself very well ọ na when I even gị ife ndị na-adịwa mma ụzọ ga-emepewe ka ghara gị iru mmụọ ebe ebe m na-ekwudebe ị nwere nri rụrụ ịchọ ka nkọwapụtara gị dee ya na my message na ọ gaa na WhatsApp m send ya to my inbox biniko maka ndị adam igbo enu mana onwe program na-eme na igbo ndị mmadụ si na nsụwazie igbo na this dream biko aga m na-asụ igbo na-asụ oyibo nke ị na-anụ ka ịnụ ya ka emesịa ka chineke gozie gị biko na-afụ ụdị nra akpa egbiri agbachikwana nkịtị kpechie egbiri ike ee kpechie egbiri ike ise prọblem kpechie egbiri ikpe ike si onye ọbụla siziri ihe gị onwee n'ibe ekechiri gị onwee n'ibe ledi ya obobroko kpee ekpere si ledi ya obobroko nafutomu kaabo aaboojo afaanina anafunaaroma minin ndeban kemesa afanwo king pride ukono ndewo